Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com ndewo na ụmụnne m ozi m na-ezi kwụsịrị akwụsị maka na netwọk adịrọ mma ozi m na-ezi bịa n'isi njedebe maka gịnị na m enwere ike ịnweta ezigbo netwọk kọnekshọn o wee gbubee nke a m chiatala azụ amarọkwa ma ọ dịgo mma mana aga m na-aga ọ bụ na ọ dị mma anyị afụ ọ bụ na ọ dịrọ mma anyị afụ maka nọọ ife a bụ nsogbu ịnọ na obodo anyị nke ebe m nọ kịta ọtụtụ ife na-eme anwụ na-ata ijiji na-efe netwọk adịrọ mma <laughs> mana a ga na-aga n'agbanyere maka na kekwana ife anyị ga-eme anyị ga na-aga n'agbanyere ụmụnne m ya bụ na emesịa anyị wezie nwayọọ wee gakwazie ozi ndị a niile maka ifi na etu o si dị bụ etu o si dị nke a bụrụzi ọ ga-anọ obodo oyibo ị na-ezi ozi ife dị na-aga welewele ọkwa ka anyị welụkwa ya chọpụta ka ụwa anyị dị ọnya ka ozi ndị a niile ji apụta ebe m kwụsị tupu o wee gbubee anụ m akụwa maka udo obi udo obi onye igbo na udo obi ndị igbo udo obi onye igbo na udo obi ndị igbo maka na anyị nọ n'ime ọnwa ifeke nke bụ ike nga igwe udo-obi onye igbo na udo-obi ndị igbo bụ ịmalụ chi niile nyefa ọnọdụ fa nke a ga-enye igbo niile udo na njikọta nke bụ ogu maka gịnị na njikọta bụ ogu ọlụ ogu na-alụ n'ụwa bụ njikọta eke bụ ife dị iche oyi bụ ife dị iche afọ bụ ife dị iche nkwọ bụ ife dị iche ife na-ana abịa ife okike ji wee wepụta ife niile ọ na-ewepụta mana ọ nwere nke lụrụ ọrụ sonyanwa ọbụnadị eke iwere ọkụ wee maa atụ ọ nwero ka ị nweta ọkụ ma ọ bụ na ị nwetara nkwọ nke bụ ikuku ọ nwero ka ị nweta ọkụ ma ọ bụ na ị nwetara ma ọ na ị ikuku tinyekwana ya anị nke bụ osisi ma ọ bụ afịfịa ma ọ bụ akwụkwọ ife ndị ọzọ oge eji wee zaa ya bụ na tupu ị nweta ọkụ nke bekee na ife ịbụa ndị ọzọ ga-adịkwa nso nke a ga-abụ anị na ikuku ife na-ata ife na-aba ga-agba ga-agbadolu eke ụkwụ o wee bụla ife ọ bụ etu a ka okike si mee ife niile ọ nke abụọ ogu ọ nchịkọta ntu abụọ ogu ọ nchịkọta ife ndị a niile bụ ogu inene eze dị n'ọnụ anya ịkpọ onye eze mana ịbịa wepụta eze gbalịsie ifu na ọchịkọtala ife dị iche iche wee wepụta eze ọ nke a bụ ogu ogu na-achịkọta achịkọta ogu na-achịkọta okike niile achịkọta ogu jikọtala ife niile ọnụ nke a na-enye ife ọbụla udo obi onwero ife ga-enwe udo obi mana ọnwara ọnwụ ya onwero ife ga-enwe udo obi mana ọnwara ife ọ na-alụ onwero obodo ga-enwe udo obi mana fa nụrụ na nchịkọta onwero ụmụnna na ụmụnne ga-enwe udo obi ma ọ bụrụ na fa aghasara aghasa nke a bụ iwu okike nke a bụ iwu okike etu a ka o si dị n'okike ya ka m ji wee bịa tata wee na-akwa maka ife ọnwa ifeke na-alụ na ọnwa ifeke bụ ikenga igwe na ọ na-akọwala anyị na chi ọbụla ji ọfọ wee na-alụ ife ọ na-alụ ọfọ na-ezikwa na fa kwadola ogu maka na ọ bụ na inwe ụmụ deities ọ bụ na inwe ụmụ angels ọ bụ na inwe ụmụ chi ndị Igbo na-akpọ chi ife ọ na-akọwa bụ na ọ nwere nnukwu chi ife ndị a niile na-ejela ọlụ o nwere nnukwu chi ndị a niile na-agbalụ mbọ na-alụlụ ọlụ ọfanwa bụ angels na deity ụmụ ndị obele aha anyị echi ya nke a ka anyị ji na-akọwa na igbo niile wala awa mana ogu ga-ejikọta fa igbo wala awa mana ogu ga-ejikọta fa etu a ka igbo sikwa gwa anyị n'ụwa wala awa mana ife chịkọtali bụ ogu n'ọnwa ifeka n'ọnwa nga igwe ka anyị ga-eji ghọta na anyanwụ bụ ike nga so ikenga igwe bịalụ inye ndị igbo ike ịchịkọta onwefe ọnụ bịalụ inye onye igbo ike ịchịkọta onwe ya ọnụ maka dịka etu ụwa si waa awa ogu jikọtafa etu a ka igbo si waa awa gbasasịa gbasasịa agbasasịa kụsasịa akụsasịa mana ogu ga fa na-abụ onye igbo netwọk anyị adịkwa mma ụmụnne m anyị na-anwakwa ma na agakwali anyị na-anwakwa ma na agakwali ụmụnne m daalụ na ebe unu anọ na ka anyị na-agakwa n'iru n'agbanyeghị ya na ọ nwere ife ga-ejikọta mmadụ ọnụ etu ọ dị na ife dị iche iche etu a ka ọ dịkwa na ndụ onye Igbo maka na ọ bụ na ndụ ndị Igbo kwụzie ọfụma onye Igbo kpazie agwa ya ọfụma onye Igbo kpakụọ onwe ya ọnụ ọfụma onye Igbo jikọta onwe ya ya na achị ọfụma onye igbo jide ọfọ chie onye igbo jide ọfọ chie ife adịla ya mma onwe udo obi n'ime onwe nyanwa ụmụnna jikọta onwefe ọnụ fee nwee udo obi n'ime onwefe anwa obodo jikọta onwefe ọnụ fee nwee udo obi n'ime onwefe anwa ndị igbo jikọta fe ọnụ fe nwee udo obi n'ime onwefe anwa ife nke a na-akọwa bụ na onye ọbụla ga-eji ọfọ onye ọbụla ga-agbasochie ọ bụrụ ịgbaso Michael Jackson dịka role model ọ bụrụ ịgbaso e, e, Barack Obama dịka role model ọ bụrụ ịgbaso ife ndị ọzọ niile anyị na-agbaso taa dịka etu a ka o si dị n'ọnwa Ifeke ya bụ na Igbo ga-eṅomi ọdịnala Igbo Igbo ga-agbasa ọdịnala Igbo Igbo ga-ejide ọdịnala Igbo jidesie ya ike jide ọfọ wee chịkọta onwefe ọnụ maka na iṅomi ndị ọzọ bụ iṅomi ife na-abụrụ okike iṅomi ife dị iche na okike maka na okike Igbo bụ chi ukwu o chi ukwu bụ ruo model ndị Igbo Ochiukwu bụ role model ndị Igbo. Ochiukwu bụ role model ndị Igbo. Ọ site na Chukwu ka anyị si nweta ogu. Ọ site na Chukwu ka anyị si nweta ọfọ nke gbadoro n'ogu. Igbo nke ga-afụ Igbo n'anya karịsịa onye Igbo ga-afụ Igbo n'anya kalịsịa onye Igbo ga-afụ ọdịnala Igbo n'anya kalịsịa nke a bụ Igbo ịfụ ọdịnala Igbo n'anya karịsịa maka na ime ịfụ ọdịnala Igbo kalịsịa ga-eme ka ndị ọzọ wee ṅomie gị nwa ga-eme ka ndị ọzọ ṅomie gị ọ nke a bụ ife anyị kwuru n'oge gara aga anyị kpọọ ripple effect ripple effect nke bụ emotional contagion ọ mụ na gị ka ọ dịli chinite ọdịnala igbo ọ mụ ka ọ dịli mụ na gị ka ọ iwenite ọdịnala igbo mee ya ife bụ ife ụtọ mee ya ife bụ ife nṅomi welụkwanụ mpako welụ mpako wee bụla ife anyị maka na gịnị na chi ndị igbo ji ọfọ ọfọ kwudo n'ogu ya bụ na chi ọfọ wee kwudo n'ogu maka na ọghọta na ọfọ ji chi ejiri ifele jide ọfọ chi ike nke igwe jiri ifele jide ọfọ ọ bụrụ na o ji ifele jide ọfọ mgbọsịsọ ọnya ifele mee ya anwụ ama mpụta arọsọlịa ọnwa ife ka ama mpụta chi ọbụla kwado na na ukwu ọ nke a bụ ọfọ kwudolu maka na ọ site n'ọdịnala Igbo ka anyị ga-eji wee kpọni ka anyị ga-ezikọ na anyị bụ ndị kwuji ọfọ na anyị bụ ndị kwado n'okike na anyị bụ ndị kwudo n'ogu ọ nke a ga-akpọni Igbo nes ọ nke a ga-akpọni ejirimara Igbo ọ bụrụ na Igbo rapụ ejirimara Igbo na-eme ejirimara nwa bekee ife anyị na-akpọ n'Igbo nwa bekee ejirimara nwa bekee emere Igbo ọbụla Igbo ejirimara nwa E, e, e, ofe mmanụ emerọ igbo ọbụla igbo so ofe ife ga-eme igbo ọbụla igbo bụ ime ife afụ eji mala igbo na-eme na-emesie ike kwudosie n'ime ghọta na mba ọbụla na obodo ọbụla nwee chi ghọta ife chi ndị a niile na-abụ kpọọ chi gị afa kpọọ chi afa afa ghọta chi gị mmalụ na ọnwa abụọ bụ ife eke na ọnwa ifeke bụ ike nke igwe na onwere ebe ọzọ ị ga-eje mụta nke a na-abụ igbo ime ọ nke a bụ ọnwa ifeke ka ikenga igwe gbaa onye ọbụla bụ onye igbo ume inye onye igbo afụ udo obi maka na ịgba onye igbo ume o wee bụrụ onye igbo wee kwudosie ike n'igbo ọ nke a kpata iji wee nweta ọnwa ifeke maka na ọ bụ ikenga ya bụ na ọ nwere onye igbo ga-asị na ya na-eme igbo na-asọ nsọ na ya na-eme igbo na-eme ifele ime igbo na bụ onye igbo na-eme ifele ịbụ onye igbo kedụzie ike o ji bụrụ onye igbo kedụzie ike ọ natala ife eke na-arọ nke a ike ịnatala ife eke na-arọ nke a bụ ịbụ onye ịbụ bụrụsie nye kwetasị anya n'ike kpọmkwem na-agbanyerọ ọ nke a bụ ife iji e bụrụ onye natalụgo ọnwa ife eke na-arọ a kedu ife anyị ji ọnwa ife eke nke ara wee mepụta anyị ji ewee nala ike anyị ji ewee nala ike ikwudo ịkwado omenala Igbo iji ọfọ dịka chi ịkwadosi omenala Igbo ike na-emie na-emie ụzọ niile anyị nwere ike imie welu mpako na aṅụli wee na-esie wee mee ka ndị ọzọ wee bụrụ ndị chọọ kafa dịka mụ na gị ọ nke bụ ripple effect ọ nke bụ emotional contagion anyị tinyere na ozi anyị na-ezi n'ara na onye Igbo ga-eme omenala Igbo ga-eme ọdịnala Igbo n'ụdị onye ọzọ ga-eji si he na amarọ na ọdịnala Igbo na-atọ ụtọ na achọkwa m iṅomi ndị a na achọkwa m iso ndị a chelụkwanụ na anwụ apụtagokwa <laughs> ka m maa ma a ga-abanwu n'ụlọ ya na anụ m asị ka onye ọbụla jide ọfọchie ka chi jide ọfọchi gị ka ị wee nata